biko na-eke ya ka ị na-achọ ụgbọ anyị nke agwụcha onye umengwụ ị na-agwa m n'ọjọọ si ihe anyị gagharịrị ebe a bụ na ịnya ha anya mụta biko onye m jọọ mụnwa bụ digoma ka ị na-akpọ onye umengwụ nke anwa ya rọ gị n'ọnụ achọghịkwa m enu ya ị ya emechakwa ihe ị ya eme n'anya asị ya ya ka ị anya ọ dị m n'obi kpasakwana m aka ọzọ ka na-emekwana gị na-ebele akwa ka ị chinọla na ebe a na-ebe ụdị akwa ka ị ị na-ajụ m na ịmaghị ihe na-eme m ọ ihe na-ajụ m na nsogbu a niile kpatara m n'ezinụlọ anyị ka nọrọkwa na-ajụ m ka ihe na-eme m ọ gị na-eme m ma ọ bụ na ị chọrọ ịma ka eki ga-esi na-ekwukwa n'otu a eh? ichefuo na onye mbụ ọkwa mụ bụ di gị ọbata obie kọọrọ m ife bụ mkpa gị ife ọbụla bụ mkpa gị ga-egboro gị ya ọkwa igbo ọ bụrụ na mkpa m nke a bụ nke ya egbo ọ bụla nke ya egboro ị gaghara igbo gị ata mgbe afọ ise gara aga ebidoro ịkpọ nwunye gị kedu ihe na-akọ akọ ụta nwaanyị a ka ihe na-akọ o ị na-atazi m ụta amụtaghị nwa mụ na gị ụta dị maka mụ na gị amụtara nwa ya, <laughs> nsogbu adịrọ amaghị m ebe izu ụkwụ a na-eje kama na ihe m chọrọ ịgwa gị kịta bụ na ọkwa ifuru ụta nsị nata ọrụ ike gwụsị m ekwesịrị m ịgba gị elu jee ike ịchọzikwanụ ị nọrọ ebe a bebe akwa ịchọrọkwanụ emechi ọnụ ya ee ọ ka ụta dịrị ọ bụ ọga ya ata ụta ịgbago ebe gị gbatuo ala maka ụlọ ama mba mụ na gị ma ọ nwaghị na nke ekwu okwu akwudobe ya ihe ị chọrọ na gị ya ahụ na ya sị ihe na m bịa biko biko nna biko bịa ka biko ihe ọbụla anyị na-agba biko baa ya ọsịsọ ka njere na oge na-aganazi aga maka narị nsogbu adịrị ọbụla ụzọ nọrọ anyị ịma ọ ihe mere n'abalị ụnyaa ewekwana iwe ịma na ọ nwere ka o si wee dị m ọ bụrụ na obi m ọ dị ịkpasu gị iwe mana mgbe ọbụla m fụrụ nsọ m asị nwaanyị mbụ ọ na-agbakasị m ahụ ịnụ biko gbaghara nwaanyị biko ọ bụrụ na ị nwere ihe ị chọrọ ikwu gaa n'iru kwuo ya ntị m ga oge ee gwa m ihe chọrọ ịgwa m na enu ihe na-akụ ngwanụ ịma na mbọsị ya nlara ala agara m na nke dọkịta ezinụlọ anyị ọ na ya wee kpachaa o lelesịa m ahụ ọ sị na o nweghị nsogbu ọ na-adị. anya ka m ji wee sị ka mụ na gị kwụrụ taa zọrọ okwu ọzụzọ baa na nke dọkịta ka anyị jụọ ya ka o lelekwa anụ gị mara ihe bụ nsogbu kpatara na kamgbe afọ ise na ya anụbeghị mkpu nwa n'ụlọ a biko ọkwa kwuru ekwu kemgbe na-asị ụnyaahụ ka m gwara gị na m ma ebe ịzọ ụkwụ okwu ga-aga <laughs> ebe dibịa oyibo gị gwara gị na onwere ihe na-eme gị na arụ gị dị mma ịnabata ihe nwoke ga-agbanye gị n'arụ ka wee dị ime ị na-achọzi ịgwa m ihe na-akọwarụ m bụ na odogwu m na-adalụ n'ọrụ m na m kwesịrị ije na nke dibịa oyibo ka onye na-eme arụ wee marakwa ka odogwu m ma ọ ga-arụwa ọrụ ọrịa ka ị na-ekwu aghọtago m ihe na-ekwu nsogbu adọrọ nụ nna m ọ bụrụ ọkwa n'ụta ahụ ka ihe na mgbe ọbụla a na-ekwu ihe ga-eme ka ezinụlọ a dị n'udo ọ na-agbakasị gị ahụ ihe ọ bụ dị ihe mere eme jụọ n'oyi nụ ka anyị gaa ọ bụrụ na anyị gaa ịfụkwa na ihe ya bara anyị uru lee enu ndị agbata obi anyị ọkwụghị na-anụ mkpu nwa nne anyị o nwebụghị nke bịara ebe a ịbịara anyị ọmụgwọ ọ naghị emetụ gị n'obi nwaanyị biko ọ bụrụ m na-enye nwa ịchọ nwa ọ chineke na-enye nwa gwa chineke na ị chọrọ nwa ka onye gị nwa ọ bụrụ nwa na-enye nwa chukwu na-enye nwa ị na-abịa na-agwa gị ịchọ nwa ịkọ ya chineke ịchọ nwa ka chineke nwa 哎，那就不去玩。那现在你怎么办？把房子卖出去，不要钱了，你还要钱了，你吗？ ma barabɛ gaa na ɔkɔne tefiri ɔmo yɛ ɔno yɛ mmerɛ gaa kɔwara no ma ɔgene gene ke gene na ɛmɛ mepɛ no ɔmo kuo ogun ɔpa mo ne mu o nwunye gi ɔgene ɔde ba na mma gene mmerɛ ya ɛbɛɛ kɔ ɔno ɔkɔne kuo ogun ɔgene na nwunye m si na mụ abụọ bi na amatụwa nwaanyị ime na ọghọtaghị onye ụkọrụ na gị tutu ọ lụọ gị ka na-achị m nna nwunye m si na dibịa oyibo ya gwara ya na ahụ ya dị mma ya na ahụ ya dị mma ịnabata ihe nwoke ga agbanye ya na-arụ ka o wee dị ime wee na-agbazi m si na o nwere ihe ji akpọrọ ma ya nwa dị ime ma ọ dịrị ime ma ọ dị echu ụra na-atụnyezi m ya ka a rụrụ ma ji efu dibịa oyibo ka o na-eme arụ iji mara ka ihe mụnwa ji bụrụ nwoke ghọta ọ na ya ime na okwu a ọ dịkwa mgbagwoju anya o nke nke ụgwa na ịma ntụnye nwaanyị ime mana chekwa o okwu a na ije kọtọsi iru nyaya obere ihe a ị mara eche ma mmadụ ọnwụ onye igbo akwapụ ihu biko n'ọnya mberede nwunye dike mana mberede ka eji ama dike onwe ihe na-eme ịghọtago kpasapụ iru gị ndị ebe ka esi eme ya ka esi eme ya dị ị na-achịkọwa nkịta na ihe a nkọwara gị kịta erugo mụ na ịkọtọsị ilu emeka ihe a kpụrụ ebe agwa gị kịta orugo mụ ma ịkọtọsị ilu ọbịa sogbadịrị atarọ gị mana ya na Obinna ka m gwa gị nke bụ eziokwu o kwedoghị anya ihe niile a na-eme kịta n'ụwa nsogbu niile a na ọgwụ nwa ji aka gị dọtara ya onwe gị ama m na ichefube ihe mere mgbe gara aga na anwụrụ ọkụ niile a gịta na-asụ na ọgwụ makwanye ya bụ ọkụ mgbe ị tụnyere ya bụ nwa ime gịnị ka m gwara gị hapụ afọ ime nwunye nwoke onye ihe na-eme hapụ afọ ịma gị ebere kpakakpakakpakpakpaka kpọrọ ya ga ụlọ ọgwụ esipụ ya bụ afọ kịta ọkwa ịhụrụ o dị mana nwa na afọ ime a dị ọ baghị uru gị nwere ịpụta buru ego na-akụkụ nkonkonko na ewu nwoke afọ ịma a ikwuru gị okwu gị nwunye gị wee mara na ewu nwoke ịghọtago ọkwa eziokwu ka ị na-ekwu ihe ahụ hmm. eziokwu ọ ya nwere ihe ahụ a na-ekwu ndị dị ka anyị bụ okenye na-agba ụmụaka dị ka ụnụ okwu unu na-ewe na-egwu ka anyị na-egwu ndị afọ ọnụ ndị isi nkwọcha okenye na-agwa unu ụgwọ dịka asị ka anyị na-asị mgbe efuwe ihe na-eme gị na ife nwere aka ka a ga-esi ofe ndị okenye pụta wee pụta iwu gị na gị na ịtọ mmadụ na-agbasapụ iru na onwe ihe na-eme ịgotago ọ dị m n'obi về con là, mà em được? Dico che non l'hanno mai giocato a me, parlo. Dico, ciò non è buono, non è buono, non è Dia dulu lo nggak ngurung, dia kan nggak hebat kamu lagi pengen coba, pengen simbol, apa sama minggu kita? Dia kan nggak hebat, pengen coba, kan? Semua lo nggak ngurung. thì hẹn trở lại qua cái bên này ọ eziokwu na dibịa oyibo gịsịrịrị na onwere ihe na-eme mụnwa kwetara ekwete o nwere ihe na-eme anyị ihe iji bụrụ nwaanyị na-alụ ọrụ ọfụma ihe nji bụrụ nwoke pụchi m na-alụ ọrụ ọfụma onye aka nji na-asị gị ka anyị nwee ndidi ọkwanụ chukwu nna na-enye nwa oge o ji bụrụ uche chineke ọ ga-enye anyị nwa ịma na afụrụ m gị n'anya m ga na-afụkwa gị n'anya wee ruo mgbe chukwu ga-enye anyị nwa ma ya mụtara nwa na ya amụtaghị nwa o m ga na-afụ gị n'anya nna m ọ bụrụ na ị na-ezie anya ị maa na ịhụnanya nwere n'ebe ị nọ na ọ karịrị nke gị na onwe gị nwere ọ bụrụ na ọ bụ enwe m ịhụnanya n'ebe ị nọ rie nne mma ahapụghị alụmdi na nwunye a kamgbe afọ ise sọsọ otu ihe m na-arịọ gị bụ ka ị gaa na nke dọkịta bekee ka ọ gaa n'anya n'anya abụọ ka ọ mara ihe mbụ ihe kpatara na anyị anụbeghị akwa nwa n'ụlọ biko na ọ na-emetụ m n'obi ọ gụcha ihe chọọ m ga-emere gị ya ihe eh? ya ewo imekazi o ọ ka elu ka anyị ga emere gị ya beta aga m enye gị ọnọdụ m ga-eji mere gị ya hmm. ọnọdụ kwa ngwakwu ọnụ aga m ejefu dibịa oyibo ka onye na-eme arụ dịka isi kwuo onye na-esi ama arụ wee sị m na o nwere efe na-eme m na odogwu m kwụchi m na-arụ ọrụ ọfụma ga-emenye gị egwu m ga-emesi gị ife ọ ga-abụ mmesi anyị ụwa niile ya ama na mụ nwa bụ Obinna na odogwu m kara aka sie ike wee na-arụkwa ọrụ ọfụma ị na-anụ ife m na-agwa gị o ah, ah. ka ka aka ahụ ọ pụtara ị na-eyizi m ụjọ ka ọ bụzi egwuregwu ịnekwa m anya n'iru ịfụ na adị m achị ọchị wee na-ekwe akpọrọ m mmiri n'ọnụ a sịkwana na m agwara gị agwa agwara m gị agwa afọ ahụ m adọrọ gị aka na ntị m ga-eji gbafu dibịa oyibo kama na asụkwa na arụ dị m na onwere ihe na-eme m na ihe ji nwoke kwụchi m m ga-emekwa ka ụmụ ụwa mara na onwere ihe na-eme m na ihe m ji bụrụ nwoke siri ike na-arụ ọrụ ọfụma ndị igbo si n'ụbụ mgbe ị e nwụtara nwa ọkasị ịjụọ e ya nwanụ mbalị agwa mgbe anyị gburu na agwa ahụ anyị egobibi ya nsogbu adịrọ ị na ha agba n'ọnụ chanchancha ma ncha n'agbagodo ihe ị na-agwa gị kwụrụ ọtọ n'apụ o ruru ya marụ sịkwarị na mmụghara nhapụ nwoke a adọrọ m ya a ga-anụ na nke dọkịta ka ihe mma gwụ ya ka ị ka m ga-esi agwa ya okwu chimonyekwara m aka ọ bụ onye otosufe eji nwoke eme gafe ya ya fi ọkọta ọkpa bịa ịgba egwu egede nke anyị kwadosiri si n'isi ruo n'ụkwụ ebee ka ị na-aga mụ na onye otu m nwere nkata ụmụ nwoke anyị na-eje kpa gị gbado anya ya bụ ihe na-akọwara m bụ na m jike a niile ijikere n'ọsọ ka gị na ndị enyi gị nwoke gị anọrị ya mgbe gbanwe gị na ndị enyi gị nwoke ka ihe mee na ịkpa ọma aga nkata anyị na-eje ịkpa bụ nkata ụmụ nwoke na nwoke ọ bụrụ nkata nwoke na nwaanyị daanụ ihe m na-agwa gị a sị na anyị na-eje ịkpa nkata ụmụ nwoke na nwoke eh? ngwanụ ọ bụ na gị na ndị enyi gị nwoke ka ihe mekwa na ịkpọ m aga achọrọ m iso gị ka m bịa ịnụrụ ihe nkwu a sịrị gị na anyị na eji n'ọnọdụ ụmụ nwoke asịrọ gị na anyị na eji n'ọnọdụ ụmụ nwoke na ụmụ nwaanyị nya nọrọ anyị ebe anyị na-enebe ihe onyonyo ị na-anụ ngwa ọ bụ nọọ na ọ bụ n'ezie nọọ nkọrị gị na ụmụ nwoke ibe gị ka m so gị achọrọ m isonye emereka m na-agwa gị akpụ mmiri nọ n'Oweneka nọọ nke ụmụ nwoke na ụmụ nwoke ka anyị na-eje ịkpa na ọ bụrụ nke ụmụ nwoke na ụmụ nwaanyị ị na-anụ ya ilelekwere onwe gị na-enyo oge ị na-emedata oge ị na-agbanata lee ka isi wee mechaa ji afọ ọnụ gị kpudochaa ya isi gị kpụchachachacha ya ọ dịka ụmụ ụmụ ụmụ <clears throat> ụmụ okorobịa amụrụ amụrụ ya oge rugo mgbe nwoke ahụ na-akwụkwa m ihe a n'isi o gbakwụ ya ya kpụtụsịa ya anị kputuo ya ka ọ dị ka ọ na mma n'anya ọkpụkpọhụta m chọrọ ka ọ dị afọ na ọ na-emezi gị ofu anya ọbịa ị na-afụzi m ofu anya ndị manya efu na chukwu ekego m mmadụ ndị mma mmadụ mgbe ụtụtụ hmm? ya eme m ndị nwere ofu anya nsogbu nwaanyị ọma ka nje pụta nga ha pụta kịta o ka ụmụbido bido ụmụ obere ụmụ nwaanyị ụkọrị ọzọ ebe ị na-arụ ọkụ ụmụ obere ụmụ nwaanyị aka ị na gị na ha na aga akpịtọ ha ntị, ekwentị nwere nwaanyị bụ nke obere ị nụrụ ya chimo ọka nsi wee chee kamgbe nwoke a gakwara ngakwara nyocha ahụ na nke nke dọkịta ihe emebikwala ihe ihe gbanwekwara ahụ ọ na-emecha ka ụmụ ụmụ okorobịa ahụ Shopping in my name, you know I got bottles in my name. You know I got shopping in my name, you know I got flexing in my name, you know I got jumping in my name, baby I got jumping in my name, you know I got all the girls like that post on me page, then right back. You know, all the boys them hate that, and I just still they pretend I'm laid back. You know, follow me to Festac. You know, girl, you know I'm that's that. You know, everything I do, I be legend, I be like Jimmy Jazz. Hey, popping in my name, bottles in my name, shopping in my name. I'ma get money but i no sabi to shake body oh Like I no get money but you know say na lekpa dey scatter the place oh if you wan play me conny you know say you no go funny eh, eh. if you dey look me for face you go see say i dey look you for face oya oh shey you feel my pain and you dey see as the thing dey be uh-huh. all my guys dem g's and we keep it hundred and ten degrees oya falling is a must girl dem a coming in a rush and dem a fuck shit up and leave and them a flying overseas. Oh, yeah. Look at me and look at you. All my niggas fresh, there's nothing you can do. Do you see what I see? I cannot explain what I feel inside me. Feel inside what I feel inside Oops, for the boss. say arrange yourself for the boss. Popping in my name, bottles in my name, shopping in my name, flexing in my name, jumping in my name, jumping in my name. I tọrọ but get money, but tọrọ but no sabi to shake body. Oh yeah, like I no get money, know say na legba dey scatter the place. Ah. m ka m amarọ m ka ị ga-enwe efe na mgbede a maka ọ ya amasịkwanụ m na ọ bụrụ na gị na ndị enyi gị ga-apụta nnọọ ka anyị nọrọ nnọọ ofu ebe nọkarị nọkọrịsịa nnọọ ọnụ nwekọrịsịa aṅụrị ee ọ kakwanụ nnọọ ya mmasị m na ọ bụrụ na ihe emewu ya eziokwu achọkwanụ m ịfọ gị taa hmm? merenụ m ya biko na ana m ayọkwụzi nnọọ biko ngwa biko o 우리 집에서 먹으니 집에서 에 내면아 어 혹은 뭐야 안 졸래노 너 혹은 자연 졸래노 이거는 소바도 건강에 제기 이스네는 클라스 안 경보제 안 가네 저 nga na-ebe ha chere gị ngwanụ ka ọ dị nwanyị ọma ọmalịcha mma Em không? Nkechi bịara oge ịkwanye nwaanyị Em na-ewu nwaanyị ọnwụ ịfụkwa ka có ewu là ịkọbara ihe na-eme ngọ nakwa ya na afụ ya ọgwụ ọ bụrụ na mmepe ọnụ m wee kọwara unu ihe m na-agabiga n'ụlọ a ihe m na-afụ n'ezinụlọ ma ụlọ ya gbakwa n'ọsọ gị ịgabigakwa ihe n'ezinụlọ aghọta ọ bụ nna na-achọrọ na ma nwa ka ọ na-emụtara emụta ka enwere ife ọzọ na-eme bigo kọwagodi <laughs> Obinna m obinna ego obinna ahụ nọ mmanya abụrụkwa obinna mụ na ya bi n'ụlọ ata ọ gbanweela chere m kọwaa ọfụma ị ma na kemgbe ahụ mụ na obinna anyị wee gaa na nke dọkịta bekee ahụ ka elelee ya ahụ mara ihe na-eme ya m kpatara na mkpu nwa dabere n'ụlọ a obinna wee gbanwee ọ hmm. na-epiogharị ịbata ụlọ nsogbu mhm. hmm. obinna nwa nwa anyụ nsị ọ chọrọ enyo ịhapụ ya ya ka ihe ọ dị hapụ ya ka ịpịa tụrụ anyị rie ndụ taa ndụ ata ka ihe ọ ngozi ka ihe na-akọdo ihe ya ya hapụ di hape. Ken so kificha ko me. E fokaro na se hape. Ko taro de. E na e se hapu di. Ko taro de mona ge. Nkiru nne. O je gono nya anti. Mm, ge ya Ara bukwa e na di gị Maka na ora bu di ga bu ezigbo ihe ya gị geketa. Ezigbo ife e ya emelo onwe gị bu ya bu di gị Ị na ihe na-ekwu? Ezigbo ife ya emelo onwe gị bụ ịkpọ di gị gịnị anụ dị. Unu wee kpaa ife akpa. Ịrapụ di gị abụ ezigbo ife ya emelụ gị. arapụkwana ọ bụ na ọ hapụzi Obinna ọ bụ na onye ya ebizi onye ya alụzi m nna ekele ri Chineke na o nyere m ezigbo di Chukwu wee lechaa mmanya bịa gburu nwoke ọma ndị ka Obinna wee bunye m ọsị m rapịa <laughs> eziokwu ka ị maka enwere nwoke ọzọ ya anụghị na agwaga ma ọ bụrụ Obinna a na-akọ ihe ọzọ gịnị wee mezie anyị egburu ewu ngwakwa anyị egburu obi na ewu ka ngwakwa gị mbọsị ọbụla i jidere di gị na nwaanyị hapụ n'oge adọrọ ọ mụọ na-agwa gị hapụ ya ịchọrọ na ebe ya anyị na-ekwu ọmarụ arapụkwana di gị kini mitiki witu olóògbé ọmọ ìwé ní àná àdúgbò ọkọ. kemaka taa dị mma oh. biko ka ekwu ihu ụmụ iko a na-eme n'elu ebe ahụ ikokwa onye nwe ọ na-eme ọ na ndị enyi m gbere onye m wee nye ha mmanya oh. ikpe eji nye ndị enyi gị mmanya iwedoreziere m ya mpụta ka nchepụzi ọkụ ya ihe ọbụla obere ihe iwe bụ iwe o nwere ihe dị na ha bịara nye ha mmanya gịnị bụ na ọma manwe iwe ee gịnị bụ na ọma manwe iwe a sịgo gị ndị enyi gị abịakwana n'ụlọ a gị na ụmụ nwaanyị ahụ anyezina ọ dịka ngwa gị ịmana ha na-edufe gị ụzọ ee orire nụkazi mmanya dịre m iko ka ndị achịpụzi ayakwa ya tupu nsi n'elu gbadata anya cipi ko ba aka sa gidan gwari non yi ne eh mmele elu njọ mmele ala njọ mmele elu ọ dara ọ na ha hapụrụ gị ara na ahapụ gị onye ka a na-agba egwu n'enweghị na-akụrụ ya nche na isi dị ụmụ abụọ mma ị ebe bọọlụ ị na-aga ime ekpere gị iche na ihe ọma na-emere gị ọkwara na-apụ gị na-apụ gị 거야? 다들 몇개 길면? 다들 정말. 근데 그건 안 먹어봐. ¿Quién aquí v i t e r e Él no me hizo, no. Vamos a ir en chaleno. Así no me acuerdo. ¿Qué es mi dinero? Vamos a papá. asị m nọ ka njọ ọ masịrị m o amaghị m maka unu nwa aka m esi ọbụla nwere ka ị ga-esi chọọ ebe nọrụ a chọọ ebe ihe anyị ga-ata ịmaga na-erigasị eri na-edozi arụ ihe yiri akwa unu ka m n'ime unu Oh? Unafuta zero kaida wapi? Iwe so. Hey. Ai la bẹ kuta. Òṣùpá òṣùpá. Ẹ yá dé wọ́n yé. Ẹ nà fún yá. Ẹ ọkú. Obi. Ka ihe na ji bụrụ bụ n'ọhịa bụ o Unu m na-amụrụ onye ọ bịarute ebe a. Sunu ka ọ kpụrụ n'ụbụọ. Unu na-aṅụchagharị.

ọmọ ọmọ ọmọ ọmọ ọmọ àná ń dìde ìdè kan ní kí o sì ti gbọ́ àrùn mi. ọkọta kan sogbo n'onwe ya ihe ya adịghị iwu na abụọ ebe ọnụnụ gara ụnụ na-emezi arụ onunu che na ọmakụ na-emefọ onye nke unu na-eme ya ma ebute unu etinye n'afọ unu na-ajụkwado m onye ahụ kpọrọ unu gaa ma o nwee ebe o tere n'akpa unu anọkwado unu ajụ unu akpọkọba ha gwa ka ndị nwụrụ mmiri ara afọ njuo ya afọ ada biko ebe a akparịkwala ya nwụra na na-ekwu hmm, ịgba ya ịhapụ aka ịhapụ ya aka na m akparịkwara gị na m hapụ gị aka ị na-aga n'ahịa che n'ọnụ ụzọ ka ị na-aga iche ka nwatakịrị n'ebe a na gbuo onwe gị kedu na-ata ihe a ike anyị na-ata na ụlọ eme mma ntị karị ndị mkpo nke ịrasị ịga ma ọ bụrụ onye ọrụ na-abụ ọbụ ya kwapụ na ịma nri nwa ihe ọtọ masịrị gị onye mara jidekwa ya ya jide ya ya gbapọ ụlọ nkwasịrị ihe nwoke a n'anya na ihe ya ada amasị gị daalụ ya bụkwa mana ya m ị na-achọ obi gị na-achọ ime ya nwe ka m ka na-ekwuta ọ na mechie gị n'ebe ahụ na ihe ya ga amasị m ka ị na-ericha nwunye ndị na-akpa ya kpịa ọ na-akpa mụwa ka ngwakwa unu echi unu m ga di otu si bie na be mana ọzọ m chọrọ ịtụpụrụ na 我们家那边的牛，就是把那边的牛拿来，我们自己弄。这个，你弄不好。 they celebrate oh. Everything I do, we just they penetrate oh. I just want to say oh, thank you Jehovah See I'm living large, I get angels for my ghetto Never forget where I come from, not from ghetto Oh no no no no no no no no no no no no no I just want to say oh, thank you Jehovah oh. Kule keneri wo kuko fada fada eh na eh, ekelere gị ka isi wee kpọrọ na-ekenekwa gị ka isi nye m oge gị na-asịkwasị gị na obi dị m ọcha nke ukwuu n'ihi na nke m ka si mana m abụgo nke gị <laughs> ifugo gị ana m afịa n'anya gị n'anya nke <laughs> ka

ekekwanụ adị m mma ịbịa duru enyi m nwaanyị pọp isi dị ka nsogbu ụlọ m wee pụọ ọ nwekwa ka ọ dị hmm, nne ka iwe wena gị ịma ọpụpụ anyị ọ bụghị na anyị kwadoro akwado onwe nnọọ ka o si wee dapụta enyi na onweghị nsogbu mgbe ọzọ m ga-akpọsọ nsọ gị wee pụọ na ọbụkwa na ọ ga-amasị gị nsogbu adịghị sị m ọ ya amasị m hmm, nke ukwuu weta ekwentị gị mee nyere akara ekwentị m ka ịkpọọ m pam m ga-akpọ gị ka m wee kpọọ ọsọ gị pụọ ka emechi ya bata ụlọ si na-abata elekere anya ole n'iji pụrụ n'ụtụtụ ọ bụrụ ugbu a ka ị na-abata ka ebe isi ya na na ya ọfụma Akụ na ọfụma e, m aka achọrọ m mgbakasị a achọrọ m nwa ebe elu jee ike jee larụ chimo onye na-ekwu pụrụ taa ụtụtụ obi nna ezi omume ka akwa hmm? emechazie ịlọta m iyipụzie ya na iri ihe ọbụla sọrọ gị e? bịa biko biko dodo odo n'aka achọrọ m udo n'ụlọ a achọrọ m udo nwoke ọbụla nụrụ nwaanyị kwesịrị ịnụ n'ezinụlọ ya biko na-aka ka nwa gị erubela rụla ihe arụ ncha kịta bụ ijela rụla jiri nwayọọ chee uche gbachasị isi m maka echi ụtụtụ echi ka m wee chee uche nke ọma biko Chukwulere n'ụmụ n'ebe Obinna nọ n'otu ole ihe mụ na Obinna na-eme hmm. ya o nwekwara mụ na Obinna na-eme Obinna nwoke ji nwaanyị hmm. sọ ihe nkịtị ka mụ na ya na-eme keki na-enye m anya ụta ọ nọ ka mma ka nnukwu nụkwu ya ọzọ na ọsọsọ ịghọta ka mma na ohere adịgo na enweghị ihe ọ na-ekwu ya hmm. eh? Eh, ihe nchọ ịgwa gị ada bụ ka inyere ụmụaka inyere anyị aka gwa obi ịghọta na ọ bụrụ otu a kịta m na-afụ kịta nke isi eme afọ na-ehu ya n'anya ma ncha na mụ na nneka na anyị e hụrụ ya n'anya mbibi oke na e anyị hụrụ anya were ebe ọ nọ ha ya efu ya n'anya anyị kwesịrị na nne ya na-akpọrọ ya ka efu ya ịghọta anyị achọrọ ịba ma ọ bụ rụgo nwaanyị ma ọ lụrụ nwaanyị tost nke a na anyị ịhachi ya ya anyị chọrọ idebe ya ebe ọrịa ya ekwepụsị ka ụmụ dịwọkwa ihe ị na-ekwu na Chineke na-ebere ya bụ njụrụ ịhazi di nwaanyị mmadụ nwere anyị na-ekwu unu abụọ unu anọkọtara ụlọ ha jụọ Chineke si ya biko onye m di nke m mụ nọ n'ụlọ ahaziri dị ndị mmadụ ofu mbọsị ndị nwunye ha na eche unu n'ụzọ tie unu ife gbaa unu ọtọ ihe na-emegbu unu jisi ike na-ahaziri dị ndị mmadụ adaora nne ka ọ gịnị bụ afa gị enweghị ihe gbasara ma obinna anụgo nwaanyị ma mgbebeghị gị nwaanyị ihe mmadụ bụ ọbụna ya na oge negide m anya achọkwaghị m ịma ahụ anọ nke ikwu nwunye tafuo anyị n'ụzọ nke eti anyị ji aja kụwa anyị gwogwo ebe ọka nneka maka ọbụla mmụọ bẹ́ẹ̀dẹ̀ lọ wá ọ̀ọ́ wá. ibi à ńlẹ̀ pàrọ̀ àgbẹ̀dà tí mo ti dá ọkọ̀ ọkọ̀ rẹ̀ kò ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ in just the value of one and a cent of every space. ये भी ना मन सुबह रोई गाफुम नो नोके तान नागा चलो कम ओ अप पना nna ada kịta na eme ihe ọfụma

na-ajụ nwatakịrị ogologo akụkọ nne biko hapụ ya aka gbado nne gị gazie No. Gịnị ka ị nọzi na-eche nke bụ na ịmara mgbe m zụta? Ka ị nke bụ na ịmara mgbe m Ke chọrọ mụọ ime isi ebe a gaa na mba anyị ma lataghachi. Ụgbọala mkposisi ziri ụzọ ugbu a ka m na-abata nke ka m na-ezu. Ee, aghọtara m. Ike ya agwụsịghị nnọọ. Ndo. biko onwe nne dị n'ime na m ga-eri ezigbo agụụ na-agụ m nrikwa kwesị ugbu ka m bata webe na ihe siri. ka ka ndị be unu mere ọ dị mma ha sị ka ekene gị hmm. mechaa ofe ụbọchị m ga-ewepụta ohere jefụ ha eme ya ngwa m ka m bịa gbagobe e exige akpọrọkwa m ya achọrọ m ka ọ bụrụ ahịa ịtụnanya ịfụ m n'ụlọ ọ tụgharịzi abụza ihe ịtụnanya na ọnọrọ ya onye abụọ na ọkachukwu si chọọ ya ịma na ote aka m ji achọ ka mụ na gị nọkọọ ya ka anyị mezie ihe maka gịnị ka chọzie ka mụ na gị nọkọọ o nwoke mara mma ihe gị na-adịba amasịkwanụ mma na ka m na-esi gị ya ya e achọrọ nka igosi m na ịbụ nwoke zuru ezu nwa m ịghọta ihe m na-ekwu onye ịya aghọta ịya alaiki ya maka ka m kpọga gị ebe m na-edebe gị nye gị ka ife arụ gị chọọ ịghọta ka isi laiki ya obi ee nwa bekee

Hello? Can you hear me? Yeah, who is this? Are you Igbo? I have money. Ebe ahụ ka ọ mara mma. O nwunye Obinna na-ekwu. Nwunye Obinna. Ya. Ọ ka ngwa gi gị. Ọkwa ife Obinna ahụ. Obinna ahụ ọ lụgo nwaanyị. hapụrụ m di m hapụkwara m di m ụmụ nwoke ejikwa ya edubara abara gaa chọrọ nwoke nke gị ma Obinna lụọla nwaanyị afọra m agwa gị agwa Ị na-ebere akwa kịta? ozugo ngo ozugo ozugo ewu Okay, go paint to give you. ọ dị m n'obi keekwanụ cheru biko biko mm, mm, mm, eh, eh, ọ dị m nke otu ahụ gbaa biko nye anya ka m gwa gị nwunye gị kpọrọ n'ekwentị m na-agwa m na mrapụ di ya aka na ọ bụrụ na m arapụrụ di ya aka na ọ ga-eme mmena m n'obodo na ọ ga-egbu m nwunye m ntị ga na mmadụ nwunye m enwere ike na-arụ ụjọ aka na-esi n'imi ka nwunye m ga esije were akara dị n'ekwentị m na-akpọ onye ọ mara ọ na-abalị mba eziokwu ka m na-agwa gị mana onye kwe na-akpọ gị ugbu a gwakwa ya na eji m chineke na-abi n'eluigwe na-ayọ ya maka na ofe ntutu pụọ m n'isi na ọma anagburu ya ofe ntutu pụọ m n'isi ọ gaghị anagburu ya akwena n'ife m na-ekwu ị na-arụ kịta na-adụọ ya ọdụ maka na ofu ntutu pụọ m n'isi ebere ya na-emere m ngwa nnu biko ewenyewe maka nke ahụ rapụrụ m okwu a m ga-emezi ya bụ okwu amụrụ m nke bụ na nwunye m ji were akara dị n'ekwentị m na-akpọ onye ahụ onye ọmarọ ngwanụ o ka ọ dị ee chineke na ekwenụ m anya mmadụ ga-anọ unu ka na-achọ nke ji ịkpọ m n'ekwentị hapụrụ m di m kekwana ụdị awamanya dị ha e? kedu ụdị egwuregwu dịkwana ha ịnọkọta je were akara akara dị n'ekwentị m na-akpọ onye ọmarọ ee nwa ya na-agbazi anya rinne o sogbadoro nne ka ihe jisikwa n'ụlọ nke iru na kichin nwa ọkwa nri ka m nọ na-eme kemgbe ka ihe mere iji wee kpọọ anyị na ekwentị nne inweta ihe mere n'ụlọ a put us ha anyị na-anụ ịma na Obinna kpatara ụzọ na-atụ ibe ya elu ọ na-aba ọ na-aba kedu ihe kpatara na a gara mkpọ enyi ya nwaanyị na fon a na-akpọ ya na-edere nke gịnị ka a na-akpọ nwata nwaanyị ya ị na-ajụ mụ gbaa mbụ nke iro ihe mmasị ya agwara m ya ihe ọbụla ọ fakwara ya bụrụ na m na-emerịrị ka ha na nke iru ghara ịna na-afụta onwe ha ka ha na-ada ghara ịna afụta onwe ha n'ehihie nwa ahụ a na-akụzikwa nwa ahụ ife ihe chefu n'ụwa ya ị akụziri ife ihe chefu n'ụwa ya ka ọ bụ nne m ọ obere nta ihe ya ọ ga-agba n'obodo a biko ebe ndị na-adịbeghị ebe ndị na-adịbeghị jee weta nnukwu ka anyị na-achị nne ka m jee weta mmadụ tinye nkwụ n'isi n'ebe a na-abịa mmadụ na-afụ n'obodo a obìnrin ihe kpatara na nri debere gị kamgbe na ịkpatụbeghị aka ka ọ nke iji eri eri ka ezi nke ndị na-agụ ya anaghị agụ gị a m m achọghị iri nne abụ m nwunye gị anọkwa m n'ọnọdụ ịjụ gị ihe kpatara na ị naghị eri nri ntacha afụfụ sichaa nri a debe iju iri ya afụ m na nke a bụzi okwu ịkpụ n'ọnụ nkịta ịtacha afụfụ sichaa na-ebutu achọrọ m iri nri hmm. obinna ike agwụla m ike agwụgo m n'ihe a niile ị na-eme n'ụlọ kamgbe m bidoro na-ele gị sofu ihe nchọkọdo gị anya bụ kachi na-efu ihe mbụ m na-eme iburu akpa m si n'ụlọ a pụọrọ gị o enweghị m ike ịnagide ọzọ enyi m jezu ike o nwere ihe ike ga-eme o nwere ebe iji azụ ejene mụ na ebe ala jebezi ebe echi ebe gị ala jere di na a taa ka ọ bere akụkọ taa ka ọ bere obinna taa ka bere ụlọ wee jụọ oyi eme ihe ihe nwa ihe obere nwa akpụrụ ya na a apụtara abe m ọzọ ịnwa ahụ awụrụ ụkwụ gị tụpụ n'ọnụ ụzọ ma ahụkwana ama tụbatị abe m ọbụ nke ekwu ji nwayọọ na-ekwu akpagoro <laughs> ya na mgbe o tebela m bidoro ogbubia ụkwara m ọzọ onye nzuzu